AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo onye ọma na-ege ntị ekele akwa m gị ọzọ n'ụbọchị nke taa biko ya ga-akwara gị nke ọma anyị abịala ọzọ n'ihe omume anyị ọ bụ na ntụgharị uche nke anyị na-atụgharị n'okwu nke gbasara ahụike anyị n'ụbọchị nke taa ihe anyị gaji ileba anya n'ime ya bụ nri nke anyị kwesịrị iri nke ga-enyere akwara niile dị n'ahụ anyị aka akwara ndị dum dị gara anyị n'isi akwara dum ma ọ bụ ọkpụkpụ nke nọ anyị n'azụ ọ bụ ihe ndị a ka a chịkọtara ọnụ kpọọ ya nervous system n'okwu bekee ihe anyị gaji ileba anya n'ụbọchị nke taa bụ ụdị nri anyị kwesịrị iri ka akwara ndị a niile wee bụrụ ndị ga-arụ ọrụ nke ọma wee bụkwara ihe doro anyị ike. ụbụrụ anyị n'ezie chọrọ naanị ihe abụọ ka o wee lụọ ọrụ nke ọma otu n'ime ihe ndị ahụ bụ ikuku nke a na-akpọ oxygen na nke a na-akpọ glukos maọbụ bụ shuga dịka anyị si na-aghọta ya ọ bụ ezie na ọ bụ naanị mkpụrụ ihe abụọ ndị a ọ dị ọtụtụ ihe ndị ọzọ ndị anyị kwesịrị inwe n'ahụ anyị site n'ihe oriri anyị nke ga-eme ka ụbụrụ isi anyị wee rụọ ọrụ nke ọma nwee ike iche echiche nwee ike icheta ihe mere mgbe gara aga nwee ike ịkpakọ ahụ anyị ọnụ n'ihi nke a ekwesịrị ime ka o doo anyị anya n'ụbọchị nke taa sị na vitamin a ndị nọ na vitamin B bụ ndị kachasị mkpa ebe ọ dị ukwuu inye aka ime ka ụfụrụ isi anyị wee bụrụ ihe ga na-arụ ọrụ nke ọma n'ihi gịnị ọ bụrụ na ị nweghị n'ahụ gị vitamin nke aha na-akpọ vitamin B1 ị ga-abụ onye ọ bụ ntakịrị ihe metu gị bụrụ onye na-enwekwaghị ikike ma ọ bụ inwe olileanya n'ihe ọ bụla nke ị na-eme ọ bụrụkwanụ na ọ bụrụ na ị nweghị vitamin nke a na-akpọ vitamin B6 ị ga-abụ onye aka gị ma bụ ụkwụ gị ahụ gị ga na-ama gị awọrọ ị ga-abụ onye ike na-agwụ mgbe niile ụmụ ihe ndị a dị anyị n'ahụ a na-akpọ minerals bụ ihe ndị na-eme ka akwara anyị niile oge ọbụla bụrụ ihe ndị ga na-arụ ọrụ were gbasie ike n'ihi na onye na-enweghị mineral a nke a na-akpọ magnesium ọ ga-abụ onye ahụ ya ga na-esu awọrọ mgbe dum ahụ ga na-ama ya jijiji ọ ga-abụ onye ga na-anọ n'ụjọ mgbe ọbụla obi agaghị ezu ike mineral nke ọzọ a na-akpọ unsaturated fatty acids ọ bụ ezigbo ihe nke dị mkpa nke kwesịrị ịdị n'ahụ anyị ime ka ahụ anyị na ụvụrụ anyị na akwara anyị niile wee bụrụ ihe ga-adị mma nke ukwuu ma ọ bụ rụọ ọrụ dịka o si kwesị ọ bụrụ na ihe akọ n'ime ụmụaka nramahụ dị ị nwekwara n'ike ịnweta ihe a n'ebe ole ọ bụ site na ịta mkpụrụ osisi ndị dị ka kashu ahịekere na nke a na-akpọ ọkpa a na-akpọ wanọt n'okwu bekee ebe a ka ị ga-esi enweta ihe ndị a n'ụzọ ọzọ anyị lebaghị anya gị hụ na ọ bụrụ na ị rie nri nnu bekee ma ọ bụ ọtọ bịrịbịrị nke a na-akpọ shuga dị nke ukwuu ị na-egbu akwara ndị nọ gị n'ahụ o nwere nke ọzọ a na-akpọ additives n'okwu bekee ihe ndị dị ka ụmụ ihe ndị a na-atanye mgbe ụfọdụ ịhụ ndị mmadụ ha sị na ha zụtara bred wit ha ga-ama na ọ bụ naanị flọa eji mee bred ka ị ga-ahụ n'ime ya kama ha na-ewere ihe ndị na-achagharị ihe achagharị wujuo n'ime ya ya bịa chaa ụcha dịka gasị na ọ bụ wit ka ị na-ata ma ị bụrụ onye maara ụtọ wit bred bụkwara onye maara ihe a na-akpọ wit ị ga-ahụ na ịtachaa ya ọ dịghị mgbe mperipe wit ga-ekpafaba gị n'eze nke a bụ ihe ị ga-eji amata mgbe ị na-ata achịcha ma ọ bụ bred a na-akpọ wit bred ịtachaa ya iperipe wit ahụ ga-akpafarịrị gị n'eze gị na-achọ ihe ị ga-eji wee kpakapụ ya ọ bụ ihe a mere o ji dị iche na nke eji naanị flaa mee abịa kọwasịwa ihe gbasara akwara ndị a dị anyị n'ahụ anyị abịa mata na mgbe ọ bụla akwara ndị a nwetara onwe ha otu na-ekwesịghị ekwesị ma ọ bụ n'ọnọdụ nke ha na-achọghị ụkpara ha ga-akpa gị n'ahụ mgbu naanị ha ga-egbu gị n'akụkụ ahụ gị ebe ihe ahụ kpaliri ga-eme ka ị mara n'ezie na akwara ndị a enwetala site n'ihe anyị tinyere n'ọnụ anyị ihe nke gara kpalie ha ihe na-adịghị ha mma n'ahụ ebe ọ dị ukwuu gịnị na-akpata ihe ndị a ọ dị ọtụtụ ọgwụ anyị na-aṅụ aṅụ ọgwụ ndị a ha bụrụ ụgwụ ndị ga na-eme ka ahụ anyị na-ama jijiji a na-akpọ ihe ndị a nụ reaction na okwu bekee mgbe ị e ṅụchara ọgwụ ya bịa kpawa gị ọkpara dị aṅa ọ bụ ezie na ndị ọkachamara na-eme ka ị marasị n'ezie na ịṅụ ọgwụ a lekwa ihe ịgaji ịnweta n'ime ahụ gị nke ga-eme gị ka ị mara na ọgwụ ahụ bụ ihe ị ṅụworo ma a na-asị gị gaa tụ n'ụjọ na emechaa na ihe ndị a ga-akwụsị ihe ndị ahụ nwere ike ịkwụsị mgbe na-adịghị anya ma a nọtụkwa ha kpakwa ụkpara ahụ ime ka ị mara na ha nọkwa ebe ha nọ na ọdịba ebe ha gara ọ na-ewute m mgbe m na-ahụ ndị ụfọdụ ndị na-eji anwụrụ emere nri ndị na-eji mmanya nke a na-akpọ ogogoro emere nri ndị na-eji ihe ọṅụṅụ nke a na-akpọ kọfị ọ dịkwa kọfị ị nwere ike ịṅụ ya adịghị mma n'ahụ nke ahụ a na-ewepụ ikike ọ na-eji egbu egbu a na-akpọ ya cafeneted coffee nke ahụ iwere ihe ọbụla etinyere na ya rie ọ na-adị gị mma n'ahụ ma ọ bụ nke ahụ hapụrụ ikike ya niile irie ya ọ ga-enye gị nsogbu ebe ọ dị ukwuu gịnị ka anyị kwesịrị ime nri ndị a dum akpọtụchara aha anyị kwesịrị iri ma ọ bụ ihe ndị anyị ga-akpọtụcha aha ekwesịrị iri gbasara ahụ ike nke akwara dị anyị n'ahụ ị na-eri ha ha ga-abụ ihe ga na-alụso ụmụ nrịrịa niile ndị na-abịa gị n'ahụ ọgụ mgbe ọbụla ọ bụrụ na ị na-eri nri ụtụtụ gị mgbe o kwesịrị ị ga-agbanarị nrịrịa nke a na-akpọ hypoglycemia nke a bụ mgbe shuga dị n'ọbara gị lọrọ ala nke ukwuu ị ga na-abụ onye n'isi ụtụtụ ahụ ga na-ama gị jijiji a na-eme ka anyị mara na anyị kwesịrị ị na-eri nri ụtụtụ nke abalị nke ehihie mgbe o kwesịrị gaa kwụsịkwanụ iri ihe ọbụla ị hụrụ mgbe ọbụla irichara nri ka ọ ghara ịbụ ọ bụrụ na nnu nke nọ n'ọbara gị agbalitela elu ịbịakwa gị were ọzọ chịkwasị ya mgbe ọ na-ekwesị ekwesị mgbe ụfọdụ mgbe ihe ndị nke iriri eri na-agbarichabeghị ọ na-enye nsogbu jisikwana ike na-ehi ụra mgbe o kwesịrị zuo ike mgbe o kwesịrị bụrụ onye na-emegatụ ahụ mgbe ọbụla ị kwesịrị na-emegatụ ahụ ịpụta ịga ije dịka o si kwesị ma ọ bụ gị bụrụ onye ga na agbagharịtụ nwa ọsọ ebe dị gị nso ma ihe ọbụla nke a na-akpọ exercise ị na-eme mee ya ka ahụ gị wee bụrụ ihe ga-agba ọsụsọ gị mara n'ezie na ahụ niile emegharịala wee keta oke na exercise ahụ gị onye na-ege ntị echi echi ka anyị bidokwa anyị ga-akpatụkwa ụmụ nrịrịa ndị ọzọ aka ndị anyị na-enweta site mgbe akwara dị anyị n'ahụ na-anataghị ihe ndị batara n'ime ahụ anyị ndewoo ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya biko rutena anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 ezi enyi m ka anyị were ohere a kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ahụike n'ụbọchị taa ara ekpere anyị bụ ka chineke nọ nyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen n'ọnụ nwayọ ezi enyi m mgbe anyị ga-anabata onye mgbasa ozi sam okebe ma gee abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ijikere wokwo ijikere wokwo ijikere wokwo ijikere wokwo gị mmadụ onye na-akpọ onwe gị onye nke Chineke onye na-eje ozi na nzukọ ijikere wepọ ijikere wepọ ijikere wepọ ijikere wepọ gị mmadụ onye na-akpọ onwe gị onye nke Chineke onye na-ebo ọmụma ọ sị m ijikere ijikere gị mmadụ onye na-akpọ onwe gị onye nke Chineke gị na gị ji abalị aga n'ụlọ mmadụ ruo ekworo inyo ihuru igbuo itinye ipochie ịla asị m ijikere ijikere gị mmadụ onye na-akpọ onwe gị onye nke Chineke gị na gị ji abalị n'ụlọ nwunye mmadụ ị garuo ekwuru inyo ịkụọ o mepee ebe ọ sị m ijikere wakpo ijikere wakpo na nzuzo na ọ ga-ezi gị arụrụ ala gị niile na nzuzo asị m na ọ ga-ezi gị bụ niile imere

ga-esi gị ọ ga-esi gị ihe niile dị mere ọ ga-esi gị ọ ga-esi gị ọ ga-esi gị ihe niile dị ọ ga-esi gị ọ ga-esi gị ọ ga-esi gị ọ ga-esi gị ọ ga-esi gị ọ ga-esi gị ọ ga-esi gị ihe niile gị mere gị ihe niile mere ọ gị na nzuzo ọ ga-esi gị ihe niile gị ụmụ nwanyị isi mkpe ndị na ekpe efughị iko ndị mere ori gboro ndị mere ọtọ ore na-eri ọkpụ n'oge gị ndị mere agba ikpere na-aka azụ masị n'oge gị ihe niile imere na nzuzo onye ọma na-ege ntị tupu anyị anabata onye mgbasa ozi sam okebe ka anyị kelee ndị nyere anyị abụọma n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke gọzie unu ka ịhụnanya ya baru n'ụba n'aha jizọs mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 kelekwara gị ọzọ ndị na-anụ olu anyị gị nwanne m nwoke na nwanne m nwaanyị ekele dịrị gị maka ịgbanye redio gị na-anụ olu anyị n'oge awa ana m asị ka onye nwe anyị gọzie gị na mmalitekwe na-anụ okwu anyị ka isi ya mbụ ọbịbịa abụọ nke Jizọs taa anyị ga-anụ ihe gbasara mbilite n'ọnwụ ihe gbasara mbilite n'ọnwụ anyị na-achọ ka anyị hụdata isi kpee ekpere n'ihi nke ebe ọbụla gị nọ hụdata isi ka anyị kpere onye nwe anyị onye nwe anyị onye dị nsọ chineke anyị nke ndị mgbe niile ebighị ebi onye ntụrụ ala nke ụwa onye nkwekwara anyị nkwa nzọpụta anyị abịala ọzọ ịnụ ụkwụ n'oge awa na-arịọ ka ibinyere ndị gị na mmụọ gị ka inye anyị obi nghọta na obi amamihe egwefula akọla uche gị n'ime anyị kwee ka mmụọ nke nghọta nzu oke n'ime anyị nye anyị mmụọ nsọ gị ịkụziri anyị nyekwa anyị mmụọ nsọ gị ka anyị nwee nghọta nye anyị mmụọ nsọ ka anyị nwee mkpebi zuru oke arịọ gị n'aha jizọs bụ onye nwe anyị amen a sị m na isiokwu anyị ga-eleba anya bụ mbilite na ọnwụ ee mbilite na ọnwụ ọ dịre ka anyị gaa n'akwụkwọ nsọ na akwụkwọ jọn n'isi iri na otu na akwụkwọ Jọn n'isi iri na otu na amaokwu nke iri abụọ na ise yara amaokwu nke iri abụọ na isii n'ebe a na-asị Jizọs sịrị ya mụ onwe m bụ mbilite na ọnwụ na ndụ onye na-ekwere na mụ ọbụna asị na ọ nwụrụ anwụ ọ ga-adị ndụ ọzọ ọzọ onye ọbụla nke na-adị ndụ nke na-ekwerekwa na mụ ọ gaghị anwụ ma ọlị ruo mgbe niile ebighị ebi amịn kambụ okwu ndabara adaba kambụ okwu na-eweta ọṅụ kambụ okwu na-enye obisi ike kamgbe okwu aṅụrị ndịli ime ya jizọs kwere anyị nkwa o kwere ọbụna ndị nwụrụ anwụ o kwekwa ọbụna ndị ndị ndụ jizọs nsị mụ onwe m bụ mbilite na ọnwụ na ndụ na onye na-ekwere na mụ ọ gabụrụsịrị na ọ nwụrụ anwụ na ọ ga-adị ndụ ọzọ ihe ebe a na-ekwu okwu ya bụ maka mbilite na ọnwụ n'ihi na ịdị ndụ ọzọ onye nwụrụ anwụ bụ na mgbe ahụ jizọs ga-abịa na ndị nwụrụ anwụ ndị nọ n'ili ga-anụ olu ya a ga-afụ opi a ga-eji opi ike fụọ ndị nwụrụ anwụ n'ime onye anyị ga-ebilite n'ọnwụ ọ bụ ihe m rụtara aka n'oge gara aga sị na ọ nwere ụdị mbilite na ọnwa abụọ dịnụ mbilitere ọnwụ nke mbụ bụ maka ndị ezi omume nke abụọ mbụ maka ndị ajọ omume jizọs asị ọ bụrụ sịrị na ị nwụrụ anwụ ya abịa gị onye ezi omume na-aṅa m ntị obi atara gị mmiri ị ga-ebilite amin ka mbụ nkwa ndị ire ndị na o kwekwara ndị ezi omume dị ndụ nkwa n'ihi ọ bụ mmadụ niile ga-ada n'ụtọ ụra ọnwụ mgbe onye nwe anyị ga-abịa a ga-enwerịrị ndị ezi omume ndị ndụ ọsọ ọ bụrụ na ndị dị ndụ ruo mgbe m ga-abịa enwe okwukwe m abịa ha agaghị anwụ ma ọlị ee ka anyị nwere ngosi ya anyị nwere ngosi ma ịgụọ n'akwụkwọ Mateo gụọkwa n'akwụkwọ Luk na mgbe Jizọs nọ n'ụwa a tutu arara enye n'aka ọnwụ ọ gara n'ugwu nwegharị ka ọ nọ na-ekpe ekpere anyị hụrụ mmadụ abụọ ndị mbịapụtara ebe a ndị a na-akpọ moses na elija gịnị bụ ihe ngosi ha anyị ma na akwụkwọ nsọ na elija na-eji ụgbọala ọkụ dọrọ na ndụ laa n'eluigwe moses bụla onye ndu onye ọrụ chineke ndula ụmụ isrel ọ bụ ezie na ọ dị ihe mmere dị e esi bee nwee ma moses erughara kenan ọ nwụrụ anwụ mmadụ abụọ ya bịara kasie jizọs anya obi ebe ọ nọ n'ugwu nwụọ ha na-ekpe ekpere moses abụrụ onye nnọchite anya anya ndị nwụrụ anwụ ndị ezi omume ga-adị ndụ mgbe onye nwaanyị ga-abịa gịnị bụkwa n'ọnọdụ elija elija na-egosisi kpọmkwem na ndị ezi omume ndị ndụ kraịst abịa agaghị ahụ ọnwa anya ha ga-ala na ndụ n'ala eze eluigwe ikwere nke a eme onwe m kwere ekwesị ike n'ihi na onye nwaanyị kwuo n'otu a na ya mere ọ ji jizọs nji kwuo n'ebe anyị gụrụ sị ọ bụrụ sịrị na ị nwụrụ anwụ na ị ga-adị ndụ ọzọ ị ga-adị ndụ pụtara na ị ga-esi n'ọnwụ bilie ọ bụrụ sịrị na ịdị ndụ ya bịa na ị ga anwụ ma ọlị pụtara na ndị ezi ome dị ndụ agaghị edetụkwa ọnwụ ire dịka elija na onwe ya na-edetụghị ọnwụ ire kambụ nkwa zuru oke chineke anyị na-ekwe mụ na ha abụọ na-eme ka obi anyị sie ike ka olileanya ndị nkwere ekwe mbụrụ na jizọs kraịst na mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya ka anyị na-ele anya ya na olileanya anyị dịrị ana m achọ ịkpọkwara akọla uche gị ọzọ gaa n'akwụkwọ jọn n'isi ise na okwu nke iri abụọ na asatọ ruo na nke iri abụọ na itoolu ya na akwụkwọ jọn n'isi ise okwu nke iri abụọ na asatọ ruo na okwu nke iri abụọ na itoolu ebe a na-asị ka ihe a ghara iju unu anya n'ihi na oge awa na-abịa mgbe ndị niile dị n'ili ga-anụ olu ya ha ga-apụtakwa ndị mere ezi ihe baa na mbilite n'ọnwụ nke mbụ ma ndị mere ihe na-adịghị mma ga-aba na mbilite n'ọnwụ nke ikpeazụ nke ikpe ịhụna nwanne m nwoke ma ọ bụrụ na ị soro m gụọ ebe a m gụrụ n'ọdụ ụzọ mbilite ọnwụ na abụọ dịnụ nke mbụla bụ mbụ na ndị ozi omume ga-ebilite baa na mbilite n'ọnwụ nke ndụ nke ezi omume nke na-agaghị ahụ ọnwụ anya ọzọ na-abilite n'ọnwụ nke abụọ dịrị ndị ajọ omume ha bilie ha baa n'aka ikpe n'ihi na onye nwe anyị jizọs kraịst ga-abịa iliri ụwa ọlụ ikpe ya ikpe were nkwaghachi dị mma nye ndị ezi omume bụ ndị ngere ya ntị ndị na-atụ egwu chineke ndị na-edebekwa ihe niile o nyere n'iwu ọ bụrụ na ị soro m kwa tụgharịa uche na akwụkwọ mkpughe n'isi iri abụọ na amaokwu nke isii ị ga-agụtakwa maka ngọzi na ịdị nsọ nye ndị niile ga-esi na ọnwụ bilite bụ mbilite n'ọnwụ nke mbụ akwụkwọ nsọ n'ebe ahụ nsị na ngọzi dị ya ọ dịkwa nsọ bụ ndị na-esi n'ọnwụ bilie na mbilite na ọnwụ nke mbụ n'ihi na ọnwụ ahụ enwekwa ikike na-arụ ha ọzọ ha ga-ebu eze na osachi eze ndị nsọ nke chineke ndị ha na chineke jizọs kraịst m ga-anọ n'eluigwe nna afọ abụọ na ọgụ iri eze gịnị ga-ebu ọrụ ha ebe a ọlụ ukwu ndị mma ikpe ụwa ya ikpe ikpe ndị mmụọ ozi ikpe ọbụna ndị achụdara achụda ikpe ajụọ mmadụ ikpe ikpe ndị mmehie ikpe gị onwe gị kwesịrị inwe mkpebi sị m ga-adị n'otu a m ga-ebilite ma ọ bụrụ sị na m nwụrụ anwụ na mbilite n'ọnwụ nke mbụ m ga-adị n'otu a ọ bụrụ na m edozie ndụ m anwụ m jizọs abịa ya esoro nwụkọ mala n'ala eze gaa baa n'ala eze chineke were anya hụ onye a na-akpọ chineke hụ ihe dị mmadụ n'eluigwe onye ụmụnne m na ụmụnna m ọ bụ ihe na onye obi aṅụrụ n'ihi na jizọs nsị na ihe akwadola anyị n'eluigwe na ọ bụ ihe anya na-ahụtụbeke mbụ ihe na-abatabeghị n'obi ihe ntị na-anụtụbeke mbụ ịgaghị enwe ọṅụ ọtụtụ mmadụ aga n'ala oyibo gaa n'ọtụtụ akụkụ anọ nke ụwa hụ ihe niile dị mma ma akwụkwọ nsọ na-asị anyị na onwe nweghị ihe ọ bụla ndụ n'ụwa a ga-eji atụnyere eluigwe n'ihi nke o kwesịrị ka ọ gbaa mụ na umo ka anyị mara ihe anyị ga-eme nwee mkpebi nọ na njikere mara onye nwe anyị bịa ọ gabụrụsịrị na anyị nwụrụ anwụ ya abịa ọ gabụrụsịrị na anyị ndụ ndụ ya abịa na anyị ga-enwe nketa oke na ala eze ịga ruo ebe ahụ ga-ebu agwa gị ihe mere iji bịa agwakwa ihe mere onye ọzọ ji bịa gị gaa nọọ ndụ gburu anya hụ chineke ahụ nwu jizọs ahụ bụ onye anyị na-eji ntị na-anụ n'ihi akụkọ niile anyị na-anụ na-agụ n'akwụkwọ nsọ ọ na-abịa anya ka akụkọ ifo ma otu ụbọchị ọ ga-abịa na mmezu ọ ga-abịa ihe ga-agbabi dị ka mmiri gị sị ha ihe a na-ekwu ọ bụ eziokwu ee nwanne m nwoke ee nwanne m nwaanyị ọ bụ eziokwu n'ihi ka a m arịọ gị ka ị nwee mkpebi siri ike ka m na nwee nketa oke na mbilite na ọnwụ nke mbụ ma a sị na anyị nwụrụ ma ọ bụ soro ndị ndị ndụ mgbe onye nwe anyị ga-abịa nwee nketa oke na alaeze n'aha jizọs ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a arigiria at com arigiria at yahoo com ezi enyi m na-ege ntị kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị were ohere ọma kelee onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ Sam Okegbe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ arịrị ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka Chineke gọzie gị ka Chineke mee ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen mara na ị nwere ike ige ozi ọma na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo